ụmụ Igbo bịa na mgbe m nụrụ na Igbo nọ na mba ewerela iwe tinye state of emergency nke operation develop east ekwetere m mana amaghị m na oge eru n'ụdị ya enugo maka Lion Business Park nke Enugu Lion Business Park nke ewepụtara ihe ruru 2000 hectares of land 2000 hectares of land asọkwa gị acres nke ndị asede plot 2000 hectares of land delay state of emergency operation develop it n'ihi ihe a na-eme ụmụ igbo nọ na Lagos nwanna nke a abụghị obere ihe aja eji biznes mara nke a Lion Business Park a plan with international standard aja ga-akachasị niile dị na West Africa nwanna ọ bụghị obere ihe ka ndị a si kwado na-ewekwa ndị ire iwe nke na ka nsa akọrọbụ ugbu a in the nearest years to come ndị ofe mmanụ na ndị izu ga-adịba jealous ọsọ mmanụ na ndị ugwu ga jelọs jelos fọma minista Osita Chidioka gee ihe o kwuru ebe a geenụ ihe o ebe a maka Lion Business Park nke na ịga ga-eji ọsọ were ije na asọ ugbu a jewe ka ị ga were one plọt two maọbụ tri. na nna a sị na akụ ruo ụlọ mana nke a bụ risọs akụ na-eru ụlọ nke a bụ na akụ na ụba dị na ya na-eruzi ụlọ iwe owego ndị Igbo My name is Osita Chidoka, and I bring good news from Enugu State, Nigeria. The Lion Business Park is a well-planned greenfield project located in Enugu, Enugu State, Nigeria. with well zoning regulations on commercial plots, industrial plots, educational institutions, technology hub, and markets. It's a city that is secured, provides you with ample opportunities for 24-hour power, water, and all the infrastructure built to world-class standards. The Lion Business Park is an industrial operational hub that takes advantage of the commercial base located around the southeast and the Nigerian market. Onitsha market is less than one hour away from the Lion Business Park. The Aba market is less than two hours away from the Lion Business Park. It sits on the old narrow gauge running from Port Harcourt to Maiduguri. It also has access to the three seaports in the region, the Calabar Seaport, the One Seaport, and the Port Harcourt Seaport. It sits 30 minutes away from IN International Airport, Anambra Cargo Airport, about an hour away from the Owerri Airport, and about three hours away from the Port Harcourt International Airport. It is also located on the Trans-African Highway that makes it possible for us to take advantage of the African Continental Free Trade Agreement. It is also an opportunity for you to export to the United States of America through the African Growth Opportunities Act. It is an opportunity to provide the industrial base on Nigeria's next growth phase. The Lion Business Park is a free trade zone. The free trade zone status offers you exemptions from... Ka nke a bụrụ ihe mmụta dịrị Lenu na onye